AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndị Igbo Chukwu chọrọ mma ndị Chineke gọziri agọzi ana m anabata unu n'ihe omume anyị nke ụbọchị taa n'ihe ozizi nke ahụike n'ihi na ahụike gị dị Chineke mkpa ọ dị ya ezi mma iwetara gị ihe ozizi a nke pụrụ iche n'oge awa taa anyị na-aga ileba anya n'isiokwu ọzọ nke ga-enyere gị aka na ndụ dịka anyị na-ebi ndụ anyị kwa ụbọchị isiokwu nke anyị na-aga ileba anya n'ụbọchị taa bụ isiokwu nke na-ekwu ihe banyere mmegasị ahụ mmegasị ahụ anyị ga-eleba anya n'akwụkwọ nsọ tutu anyị aga n'iru anyị ga-ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ anyị dịka o si gbasata ihe isiokwu nke anyị na-aga ileba anya n'ụbọchị taa na akwụkwọ jenesis isi nke m abụọ amaokwu nke iri na ise ebe ahụ na-asị otu a jehova bụ chineke wee were mmadụ ahụ mee ka ọnọdụ n'ubi Iden agbara ogige ịlụ ọlụ ya na idebe ya ka bụ ntụziaka Chineke nyere nne na nna anyị mbụ n'ogige Iden nke na-egosi na ha kwesịrị ị na-emegasị ahụ ha ekwesịghị n'otu ebe ọ bụ iwu nke onye nwe anyị nyere ha site na mmalite nke anya onwe anyị kwa kwesịrị itinye n'ọlụ n'ụbọchị taa n'ihi enwere ọtụtụ uru dị na mmegasị ahụ nke anyị na-aga ileba anya n'ụbọchị taa ana m eji aha onye nwaanyị na-asị ka ị na-ege ntị ka onye nwaanyị mee gị mma n'aha Jizọs na-etufughị oge anyị n'ụbọchị nke taa mmegasị ahụ dị ka anyị hụrụ ya n'akwụkwọ nsọ n'akwụkwọ jenesis isi abụọ mokwu nke iri na ise bụ atụmatụ Chineke nyere maka ahụike gị ka ị wee dị ike ije ozi gị kwa ụbọchị ọbụla nke bụ na ị kwesịrị ịhazi ndụ gị nke ọma ka o nwee ike nyere gị aka ibi ndụ otu chineke si chọọ ka ị bie ndụ otu n'ime ihe ndị ga-enyere gị aka ibi ndụ ogologo ndụ bụ ihe a na-akpọ mmegasị ahụ exercise dịka ndị olu bekee kpọrọ ya ị chọrọ ibi ogologo ndụ ị chọrọ ị na-eme ka ị nọ ahụike dịka o si kwesị nwanne m nwoke na nwanne m nwaanyị tụfụtara onwe gị ụkpụrụ ị ga-eji na-emegasị ahụ kwa ụbọchị ọbụla ọ bụrụ na ọ ga-ekwe mee ga-ewepụtara onwe gị nkeji iri atọ were megasị ahụ n'ụbọchị ọ ga-enyere gị aka n'ụzọ dị iche iche nke gụnyere uru ndị a nke ị ga-erite na mmegasị ahụ mmegasị ahụ a na-akacha mma n'isi isi ụtụtụ mgbe ahụ ị tetara ụra n'ụtụtụ gị pụọ n'ezi mgbe ufufe ka dị mma na ọ dịbeghị ihe mebiri ufufe na ụtụtụ mgbe ahụ gị nwee ike megasị ahụ gị kute oyi nke ọma n'ihi ikute oyi nke ọma ga-na-eme ka ị na-ewepụ ahụ mgbu ọtụtụ mmadụ na-asị na ha teta ụra pụta n'ụtụtụ ahụ mgbu ezuo ha ahụ mana o kwesịghị ịdị otu a nwanne m nwoke na nwanne m nwaanyị n'ihi ya ọ bụrụ na ị ga-ewepụta oge gị nwee ike megasị ahụ na isi isi ụtụtụ ọ ga-enyere gị aka nke ukwuu ọ ga-enyere gị aka ụdịrị mmegasị ahụ ọzọkwa ma ọ bụrụ na ewezuga ịga ije ịga ije bụ ya bụ mmegasị ahụ kacha mma nke ọzọkwa bụ ịkọ ubi ịkọ ubi ọ bụrụ na gaghị abụrụ onye ọrụ ubi ị ga-achọpụtasị na ọdụ ọtụtụ nrịrịa ha ị na-aga n'arịa nke ndị na-adịghị emegasị ahụ na arịa n'ihi na ha n'otu ebe karịsịa ndị na-arụ ọrụ bekee e nwere ọtụtụ uru anyị nwere ike irite mgbe anyị na-emegasị ahụ dịka m kwuru anyị na-emegasị ahụ ọ ga-eme ka ọkpụkpụ anyị na ihe anyị ji bụrụ nwoke dị ike na-arụ ọrụ nke ọma ọ na-eme ka ọbara anyị na-agbasa n'ahụ anyị otu o kwesịrị na-eme ka mkpọfụrụ anyị nke anyị ji na-eku ume na-arụ ọrụ otu o kwesịrị ọtụtụ ndị mmadụ taa na-enwe ihe mgbu na mkpọfụrụ ha n'ihi adịghị emegasị ahụ nke bụ na ọ bụrụ na gị amalite ị na-emegasị ahụ ọ ga-eme ka mkpọfụrụ gị na-arụ ọrụ otu o kwesịrị gị na-ekute ume nke ọma otu dị mma imegasị ahụ ga-eme ka ọbara gị dịka m kwuru na-agbasasị n'ahụ gị nke ọma ọ bụrụ na gị emegasị ahụ yie akwa otu o kwesịrị ọtụtụ nrịrị ha anyị na-ekwu ihe banyere ha taa n'ezie anyị agaraghị ahụ ha na ahụ anyị ọ bụ n'ihi adịghị emegasị ahụ na adịghị eyi akwa otu o kwesịrị kpatara nrịrịa ndị a ji na-aga n'ihu na-emekpa ụmụ mmadụ ahụ taa onye nwe anyị ọ bụrụkwa na anyị agaghachi n'akwụkwọ nsọ mgbe ọ na-ekwu okwu n'akwụkwọ Matiu ọ na-agwa ndị na-eso ụzọ ya ihe ha na-egosi oge ikpeazụ ya sị na nrịrịa dị iche iche ga-adị dị otu anyị nwere ike isi gbanarị nrịrịa ndị ya ka jizọs kwuru okwu ya n'akwụkwọ Matu 24 ọ gụnyere imegasị ahụ ọ bụ otu ụzọ anyị nwere ike iji gbanarị nrịrịa ndị ya dị iche iche ọzọkwa uru anyị ga-erite n'imegasị ahụ bụ na ọ ga-enyere anyị aka ime ka nri anyị na-agbasa nke ọma ma anyị richaa nri ọ bụchaghị agwa dị mma ziri ezi ma ọ bụrụ na anyị erichaa nri gaa dina ala otu ihu ọ bụghị ihe kwesịrị ekwesị ma ọ bụ bido gụwa akwụkwọ ma ọ bụ lewa ihe onyonyo tv ee anyị kwesịrị mgbe anyị richara nri anyị agagharịa n'ezi nkeji iri na ise dịgba mkpa ahụ inyere anyị aka ka nri anyị riri nwee ike gbasaa n'ahụ anyị nyekwana anyị ihe anyị na-achọ ma ọ bụrụ na anyị ericha nri otu ihu ga nọdụ ala ọ ga-eme ka nri anyị ghara ịgbazi otu o kwesịrị anyị ghara inwetazu ihe ahụ anyị chọrọ na nri dị mma nke anyị riri ọ ga-eme ka anyị ghara ibu oke ibu ma ọ bụrụ na anyị emegasị ahụ ka abụ uru ha dị iche iche anyị nwere ike irita n'ihi na mgbe anyị na-emegasị ahụ ọ ga-enye aka wepụ abụba ọjọọ ha dị iche iche dị anyị n'ahụ nke nwere ike ịkpatara anyị ọbara mgbali elu na ụzọ dị iche iche mmegasị ahụ ga-enyere anyị aka ime ka ihe eh, nwa bekee na-akpọ immune sistem nke chineke nyere anyị site na mgbe o kere anyị ịlụso nrịrị ọgụ dị anyị n'ime ụzọ ị ga-eji mee ka ọ nọ n'ọnọdụ o kwesịrị bụ na mmegasị ahụ nke a bụ uru ha dị iche iche anyị ga-erite n'ezie nwanne m nwoke na nwanne m nwaanyị na nchịkọta ọ dịgba mkpa ahụ ka m chetarịala gị na mmegasị ahụ dịgba mkpa ahụ maka ahụike gị n'ihi na ọ na-egbochi ọtụtụ nrịrịa dị iche iche nke gụnyere ọbara mgbali elu ọrịa ọkpụkpụ ibu oke ibu ọrịa mamịrị na-emekwa ka nri anyị ghara ịgbasa ma ọ bụrụ na anyị adịghị emegasị ahụ ọ bụrụ na anyị eme ihe ndị a nwee ike yie akwa anyị otu o kwesịrị ọbara anyị enwee ike na-agazu n'ahụ anyị nke ọma anyị ga-abụ ndị a gọziri agọzi chineke ga na-enyere anyị aka mgbe anyị na-enyere onwe anyị aka arịọ m ka onye nwe anyị mee gị mma ka ị na-etinye ihe ndị a n'ọlụ n'ụbọchị taa n'aha kraịst bụ onye nwe anyị ọma na-ege ntị obi dị m ụtọ jupụtara m n'ọṅụ ka anyị mee ihe nwanne anyị nwoke ziri anyị na akụkọ nke ahụike ngwa welie aka gị na-aba elu gbatịa ya were ya gaa n'akụkụ gbasaa ya wee nie ya elu gbasaa ya guzoro n'ụkwụ gị na-abụ ngwa gbasaa ya ngwa mechie gbasaa ya mee ka ị na-achọ ịbị aka n'ala nke a ga-eme ka agbara akụkụ gị gbatịa mee ya n'aka nri mee ya n'aka ekpe gbalịa ka ị wụọ holim holim holim holim ndị oyibo na-akpọ ya jọmpin gbalịa ka ị wụọ ya holim holim holim ka ụkwụ na aka gị wee gbatịa unu emeela oigbo ọma na-ege ntị ee ọ bụ ihe nwanne anyị nwoke jon pal si ka anyị na-eme ka anyị na-emegasị ahụ na anyị megasị ahụ ọrịa ga-agbara ahụ anyị ọsọ ma na-asị gị onye na-ege ntị megasị ahụ gị ihe a bụ mkpebi mụ na gị ga-enwe taa Chineke ga-enyere anyị aka ka anyị na-emegasị ahụ n'isi ụtụtụ na-emegasị ahụ n'oge abalị mara sị na Chineke ga-enye anyị ume anyị ga-ejiwe na-emegasị ahụ ma gị onye na-ege ntị kpebie n'ime onwe gị na ị ga-ebido ya taa chineke ga-agba gị ụmụ amen nwanna anyị nwoke John pal imegbala ahụ n'ozi ọma nke taa nke ị nyere anyị okwu nke ahụike na-asị megasịa ahụ igbo ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị chekụtakwa na abụ ọma nke anyị ga-anụ taa ga-abụ olu ndị insabụ ebe ha ga-echekwutara anyị ma anyị atụla egwu site na jizọs nọnyere anyị gị kọrọ anyị n'ekwentị na nọmba nka 07063637224 070 63637224 maọbụkwanụ gị depụta adreesị a dị mkpa awr.org asụsụ Igbo chekwụta itinye asụsụ Igbo ka ị wee nụ olu ndị Igbo ọma ọtụla egwu ọtụla egwu gị ka m nọnyere ọtụla egwu ọtụla egwu gị ka egwu kịta m nọnyere atụla egwu atụla egwu kịta m nọnyere amara na udo nke onye nwaanyị jizọs kraịst bara gị ụba gị nwanne m onye igbo nke na-anụ olu m n'oge a soro m ka anyị gaa n'akwụkwọ nsọ n'ihi na akwụkwọ nsọ na-eme ka obi dị anyị mma ka anyị na chineke dị n'udo n'oge niile anyị na-agụ ya ọbịa mere ị ga-eji soro m gaa n'akwụkwọ daniel isi atọ daniel isi atọ anyị ga-akụ ahịrị nke mbụ na nke abụọ anyị ga-akụkwa ahịrị nke iri na abụọ anyị ga-akụkwa ahịrị nke iri na ise ruo na nke iri na asatọ ebe a na-asị otu a nebukadneze bụ eze mere onyinye ọlaedo ịdị elu ya bụ ọgụ kubit atọ obosara ya bụ kubit isii o guzobere ya ọtọ na ndagwurugwu na alaeze ọchịchị babilon a bụ eze zikwara ka achịkọta ndị nọchiri anya eze na ndị isi na ndị na-achị achị na ndị ikpe na ndị odozi akụ na ndị ndụmọdụ na ndị odozi okwu na ndị niile na-achị ala a na-achị achị ịbịa na ịrara onyinye ahụ nye bụ nke Nebukadneza bụ eze guzobere ọtọ nke iri na abụọ na-asị otu a ndị Juu ụfọdụ dị ndị idoworo ndị isi ọlụ nke ala eze a na-achị achị bụ babilon ha bụ Shedrak na Mishak na badinego ndị ikom ndị ya anụghị olu gị eze chi gị niile ka ha na-adịghị efe ọ bụkwa onyinye ọlaedo nke iguzobere ọtọ ka ha na-adịghị akpọ isi ala nye nke iri na isii shedrak na mishak na bednigo zara sị eze nebukadneza ọ dịghị anya onwe anyị mkpa ịzaghachi gị banyere okwu nke a a sị na ọ dị ụzọ ọbụla chineke ahụ onye anyị na-efe pụrụ ịnapụta anyị ọ bụ n'oke ọkụ nke na-enwe ajọ onwe na n'aka gị eze ka ọ ga-anapụta anyị nke iri na asatọ ma a sị na ọ pụghị ịnapụta anyị ka anyị mara eze na chi gị niile ka anyị na-agaghị adị n'efe ọ bụkwa onyonyo ọlaedo ahụ nke iguzobere e ọtọ ka anyị na-agaghị akpọ isi ala nye isiokwu anyị na-asị ịpụrụ iguzoro Chineke ị iguzoro Chineke n'ihi gịnị n'ọtụtụ mgbe ọ na-adị mfe ndị mmadụ iwere ihe ha na-ahụ anya gbanwere Chineke ọ na-adị mfe ndị mmadụ iwere ogo nke ọnọdụ ha nọ n'ime ya mee chi ọ na-adị mfe ka nwa Chineke onye e lere anya nwa Chineke ịgbanwe mgbe ọnọdụ ya lara elu n'ime obodo ya ọghọ ihe ọzọ dị iche site n'ịbụ nwa Chineke bịa ghọọ nwa ekwesị. ma akwụkwọ nsọ na-agbara anyị àmà ebe anyị gụrụ ihe ọgụ na ọ bụ ihe dị mfe na ihe pụrụ ka e mee mmadụ iguzoro chineke na-agbanyeghị ọnọdụ nọ n'ime ya ọ pụrụ ịbụ ọnọdụ dị ala ọ pụrụ ịbụ ọnọdụ dị elu leenụ ụmụ hibru ndị akwụkwọ nsọ gbara ama ndị a dọtara n'agha laa n'ala babilon n'ihi otu onye nwaanyị si gọzie ha nye ha izu nke dị iche ngwa ngwa eze Nebukadneza chọpụtara n'ime ha si e n'ezie na ndị a nwere mmụọ nke a ga-ejiche ozi n'obodo na ndị a nwere mmụọ nke ziri ezi mmụọ nke dị ọcha mmụọ nke a ga-ejichi ọchịchị na amamihe pụrụ iche nke nọ n'ime ha nebukadneza were ha mee onye isi mee ndị isi dị iche iche n'obodo babilọn laa na ha bụkwa ndị a dọtara n'agha n'ezie ụmụ okorobịa ndị a nke daniel sikwa n'ime ha bụrụ ndị na-eche otu n'ime alaeze babilon ngwa ngwa nebukadneza hụchara ọhụụ nke ọ hụrụ nke anyị hụrụ n'akwụkwọ daniel isi abụọ n'ihi eze nke ọ bụ n'ihi eze nke na-ekweghị ekwe ọ bụ eze nke ndị mba ọzọ ngwa ngwa ya chọọ otu ọ ga-eji mee tụgharịa okwu chineke isi n'ihi na ihe onye nwaanyị nyere ya na nrọ ahụ ka ọ rọrọ bụ ihe ga-adị n'iru nke ga-emegide alaeze ya gịnị ka o mere ngwa ngwa ya ga wuo onyinye ọlaedo nke zuru oke site n'isi ruo n'ala akwụkwọ nsọ gbara anya ma sị na ogologo ya bụ ọgụ kubit atọ ịdị obosara ya bụ kubit isii ga-ehụ na eze were onyinye ọlaedo a nke ọ kpọrọ akpụ dote na ndagwurugwu dura nke dị n'ime obodo babilon kpoo oku si ka ndị isi niile ndị na-achị achị niile ndị niile nọ n'okpuru ya bụ ndị o ji ndị isi ka ha bịa na mba dị iche iche zukọ nwee ike kpọọ isi ala nye onyinye ọlaedo a gịnị ka nke a pụtara ihe ọ pụtara bụ na ngwa ngwa akpọrọ isi ala nye onyinye ọlaedo ahụ ọ pụtara na onye ahụ agọnarịla chineke ọ pụtara na izu niile nke chineke na-egosi bụ ihe ewelara azụ ọ pụtara na ife onye nwe anyị bụ ihe e weturu ala ekele dịrị chineke n'ihi ụmụ hibru atọ ndị a ndị chọtara onwe ha n'ije ozi nke ala babilon shedrak mishak na bednego ngwa ngwa ha hụrụ na onye eze nye n'iwu ka a kpọọ isi ala nye arụsị ha jidesiri okwe ha ike ha jidesiri ikpe na chineke ha ike n'agbanyeghị na ha bụ ndị na-achị achị ịga n'ihe ị ga-ahụ ebe ahụ anyị gọrọ na ngwa ngwa eze nyere iwu ụmụ hibru atọ ndị a ogbentụghị ha n'obi ha echegbughị onwe ha kama ha kpebiri n'onwe ha sị anyị agaghị efe arụsị olee ebe ị nọ nwanne m lee anya gburugburu gị ga-ahụ gị onwe gị ma ọ ga-akwa ndị ọzọ ndị nọ n'ọchịchị na na abụ ihe ma mgba ngwa ngwa ndị mmadụ bara n'ọchịchị ha emere onwe ha chi dị iche iche ụfọdụ ewere onwe ha mee chi ụfọdụ emee chi arụsị dị iche iche nke ga na ha iche. nke ha ga na-efe ofufe si otu a dịra Chineke azụ ma n'ebe ụmụ Hibru atọ ndị a dị ọ dịghị otu a ngwa ngwa eze nyere iwu ha sị mba anyị agaghị eme ya anyị agaghị efe arụsị n'agbanyeghị na anyị bụ ndị na-achị achị n'ala babilon anyị agaghị efe arụsị ị pụrụ inwe mkpebi dị otu a ee mmadụ ga-eme mkpebi dị otu a n'ihi gịnị shedrak mishak na bednigo bụkwa mmadụ ha guzoro chineke n'ezie ngwa ngwa eze hụrụ na ha enweela mkpebi si na ha ga-efe chi ahụ eji aka wuo na ha agaghị efe chi ọlaedo eze nyere iwu tutu oge eruo si onye ọbụla nke na-akpọghị isi ala nye ihe ewuru ewu nke ọlaedo a na ha ga-abụ ndị a ga-atụnye n'ime ọkụ nke na-enwaju onwunwu ụmụ hibru atọ ndị a matara nke a nke ọma kama ha hụrụ na ndụ ha adịghị mkpa karịa onye nwaanyị chineke ha si n'ezie eze ihe anyị na-ekwu ọ gbasaghị anyị ọ naghị eche anyị uche anyị anaghị echegbu onwe anyị banyere ya chineke anyị ga-anapụta anyị ma itinyegodo anyị n'ime ọkụ n'ihi na ya kpọghị isi ala nye chi ọla edo gị a gasịkwa ree na chineke anapụtaghị anyị ka o doo gị anya eze na anyị anọghị na njikere n'ezie abụghị ihe eji mara anyị ife chi gị chi gị ndị nwere nwere ochie anyị adịghị efe ha ofufe ka ọkwa nke anyị wuru dote ebe ugbu a anyị onwe anyị agaghị akpa isi ala nye eze nebukadneza gbara mbọ ihe niile ọ pụrụ ime iji hụ na ụmụ okorobịa ndị akpọrọ isi ala nye chi ahụ kama ha akpọghị isi ala ọ ga-abụ na ọ tiri ha n'ime ọkụ ngwa ngwa onye nwaanyị inye aka ngwa ngwa onye nwaanyị lụrụ ọla ebube ngwa ngwa onye nwaanyị gosiri onwe ya ka chi n'ezie ị pụrụ iguzoro chineke nwanne m chineke ahụ napụtara shedrak mishak na ebednego nọkwa na njikere ije ozi taa ọ nakwa na-eje ozi ihe chineke na-achọ bụ ndị ga-enwe mkpebi iguzoro naanị ya ihe chineke anyị na-achọ bụ ndị ga-asị gaa n'elu gaa n'ala chineke ka anyị ga-efe gị onwe gị pụrụ ịbụ onye dị otu a ana m arịọ ka ị nwee mkpebi dị otu a ịkwụzoro naanị chineke n'eziokwu n'ime mmụọ na ntụkwasị obi a ga-asịrị na ihe ize ndụ na-abịa n'ọnọdụ nke nọ n'ime ya ọ bụ ize na ọtụtụ mgbe ndị mmadụ ga-asị aga m efe Chineke tụfuo ọrụ m na-arụ ee onye nwe anyị pụrụ inye gị ọrụ ọzọ ka ị ga-anọ n'ime ọrụ ahụ na-akpụ isi ala nye arụsị ka ị ga-anọ n'ime ogo ebe ahụ ị nọ na-akpụ isi ala nye arụsị Chineke anyị na-achọ ka ịsọpụrụ ya Chineke anyị na-achọ ka ife ya ofufe ka ị ghara inwechi ọzọ tinyere ya ngwa ngwa imere mkpebi dị otu a ọ ga-enye gị ike ọ ga-enye gị ume agasịkwa na ihe ize ndụ abịa cheta ọ napụtara shedrak michak na ebednego n'ime ọkụ ọ pụrụ ịnapụta gị kama ọ na-achọ okwukwe n'aka gị ka ị nwee mkpebi onye nwe anyị ga-enye gị ike inwe mkpebi dị otu a ka ọ dịrị gị na mma n'aha jizọs kraịst bụ onye nwe anyị atụla egwu nwanne m nwoke nwanne m nwaanyị bụ abụọma nke ndị isa bụrụ anyị anyị na-asị ka chineke nọnyere ha ka udo chineke chịa n'ime ndụ ha ka olu ọma nke ha ji bụọ abụ taa chineke ga-agọzi ha ka ha wee bụọ abụ n'eluigwe amen ozi ọma nke anyị nụrụ taa site n'olu onye mgbasa ozi elieze ofọmba na-echekụtara mụ na gị na anyị kwesịrị iguzo n'ime eziokwu mgbe niile na ọ ihe nwere ike iwepụ anyị ka anyị nwee chi ọzọ tinyere jizọs kraịst onye kere eluigwe n'ụwa n'ime oziọma nke taa anyị nụrụ otu daniel nwanne anyị nwoke ji guzoro si ma ya ma ndị enyi ya na onwe onye ga-eri nri nke eze bupụtara ma chineke zipụtara onwe ya n'ime ndụ ha guzoro n'ime eziokwu mgbe niile chineke ga-agba anyị ume ka anyị jidesie chineke ike ọ ga-enyere anyị aka amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị maọbụ na o nwere ntụziaka nke chọrọ ka anyị leba anya biko detara anyị akwụkwọ n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 0706363 7224. imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo